akwụkwọ ozi nke Pọl degara ndị Efesọs ndị Efesọs isi nke mbụ Pọl onye ozi nke Kraịst Jizọs site n'ọchịchọ nke Chineke na-edegara ndị nsọ ndị nọ n'Efesọs na ndị kwere na Kraịst Jizọs akwụkwọ amara dịrị unu na udo nke si n'aka Chineke bụ nna anyị na onye nwanyị Jizọs Kraịst pụta onye a gọziri agọzi ka ọ bụ bụ Chineke na nna nke onye nwe anyị Jizọs Kraịst onye were ngọzi niile ọbụla nke mmụọ nsọ gọzie anyị n'ebe dị n'eluigwe n'ime Kraịst dịka ọ rọpụtara anyị n'ime ya mgbe a ka atọghị ntọala ụwa ka anyị wee dị nsọ bụrụkwa ndị a na-apụghị ịta ụta n'iru ya n'ịhụnanya ebe o buru ụzọ kaa ya aka ka e wee site n'aka Jizọs Kraịst doo anyị ka ụmụ ya ndị ikom dị ka ọ dị ya ezi mma na ọchịchọ ya ka e wee tuo ebube nke amara ya bụ nke o were amara mee ka anyị nara n'aka ya n'ime onye ahụ ọ hụrụ n'anya onye anyị sitere n'ọbara ya nwee mgbapụta anyị n'ime ya bụ mgbaghara nke ndahie niile anyị dị ka akụ nke amara ya si dị nke o mere ka ọ gbabigara anyị oke na amamihe na uche niile mgbe o mesịrị ka anyị mara ihe omimi nke ihe ọ chọrọ dị ka ọ dị ya ezi mma bụ ihe o zubere n'ime ya ruo ọchịchị ezinụlọ nke ọzụzụ oge akara aka ịchịkọta ihe niile n'ime kraịst anyị dị ka isi bụ ihe niile dị n'elu igwe na ihe niile dị n'elu ụwa na ya ka m kwuru nke emekwara anyị ka anyị bụrụ ihe nketa n'ime ya ebe e buru ụzọ kaa ya aka dịka onye ahụ zubere onye na-arụsi ihe niile ike dịka isu nke ọchịchọ ya si dị ka anyị wee bụrụ ihe a ga-eji tụọ ebube ya anyị ndị leworo anya kraịst na mbụ onye unu onwe unu nọkwa n'ime ya mgbe unu nụrụ okwu nke eziokwu ahụ bụ ozi ọma nke nzọpụta unu ọ bụkwa n'ime ya mgbe unu kwekwara na ya nke eji mmụọ nsọ nke nkwa ahụ kaa unu akara bụ mmụọ nsọ onye bụ ihe anyị ji mara na anyị ga-eketazu ihe nketa anyị ruo mgbapụta nke ihe Chineke wetara ka e wee too ebube ya n'ihi nke a mụ onwe nkwa ebe m nụrụ okwu banyere okwukwe dị n'ime unu nke unu kwere n'onye nwe anyị Jizọs na ịhụnanya unu ji hụ ndị nsọ niile ewepụghị m aka n'ikele ikele ekele banyere unu na ehụtakwa unu n'ekpere m ka Chineke nke onye nwanyị Jizọs Kraịst bụ nna nke ebube wee nye unu mmụọ nke amamihe na mkpughe n'ime mmazu ya ebe e meworo ka anya obi unu nara ihe ka unu wee mata ihe bụ olileanya nke ọkpụkpọ ya matakwa ihe bụ akụ nke ebube nke ihe nketa ya n'etiti ndị nsọ ya matakwa otu ike ya dị ukwuu rinne n'ebe anyị nọ bụ ndị kwere dị ka ịlụsi ọlụ ike nke ịdị ike nke ike ya si dị nke ọ lụsiri ike n'ime kraịst mgbe o mere ka o si na ndị nwụrụ anwụ bilie meekwa aka ọnọdụ n'aka nri ya n'ebe dị n'elu igwe kachasị ya niile elu bụ ịbụ onye isi na ịchị isi na ike na ịbụ onye nwe mmadụ na aha ọbụla a na-akpọ ya aha ọ bụghị naanị n'oge a kama ọ bụkwa n'oge nke gaje bịa o dokwara ihe niile n'okpuru ụkwụ ya abụọ ọ bụkwa ya onwe ya ka ọ mere ka ọ bụrụ isi n'elu ihe niile n'ebe nzukọ ya nọ nke bụ arụ ya ozuzu nke onye ahụ nke na-alụzu ihe niile n'ime mmadụ niile